ọ na nnabụ ụzọ ndụ ị ma na o nwere olu na-eti mkpu na-asị ụmụ Igbo chegharịa ụmụ Igbo chigharịa kwa mbọsị kwa mbọsị ọ na-eti n'ụtụtụ n'abalị ọ nọ na nkụzi kwa mbosi o na bali ono na kuzi, izana Feza ndugu chitu wenu Onye ọma n'ori ikite Onye mmasị ozi Ozi oma ọdịna na-agaba n'ihu Feza ndugu chitu wenu Onye nwere ije mmadụ Ọdịnala bụ ụzọ ndụ gaba masiozi uzemoti zasagabadiru ezanulukochetubelo onyamanije mono odinanabuza msogabadiru ezanegadi ugochitubelo gadi ugochitubelo tempo oyadi maka na eziokwu anwa Good morning, everyone. Good morning, Lord. Good morning, sir. Good morning. So please, can you explain yourself to the world? Yes, viewers all over the world, I'm here today to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 is to help people live better life n'ụbọchị taa ọ bụrụ na esonyele anyị maka ndị ọ bụ taa bụ izi ha na-anụ olu anyị ọ bụrụ na ị laikiri nkụzi ya anụ taa ị nwekwara ike ịwọchi ya bụ nkụzi ọzọ so na isonyere anyị na soshal midia handụl anyị bụ YouTube na chanel ije ebe anwa Ogbuefi Eze-Ana Ugochi tubelu Oraifite Afọ Ihe Hiwe Nwata ka ma ọ bụkwa na-esonyere anyị site n'Eziokwu TV ọ bụrụ na ịlaikiri ihe anyị na-anụ ihe anụta amana ị ịnụkwazi ihe ndị ọzọ anyị na-akụzi n'ọdịnala Igbo kwa ụbọchị kwa ụbọchị denụ isorokwa anyị jee na ya bụ chanel ọ bụkwa ndị na-esonye n'eziokwu tv mana o nwere Nollywood movie ọ bụla ịwọchị na chanel a ịlaik ịchọrọ ịwọchị ọzọ ma ọ bụ ka mmadụ jee na Ugochi tubelu movie productions ọ bụrụkwa nnọọ Nollywood movie Igbo jee na eziokwu tv Nollywood movies then nke ọzọzi iwu ọ bụrụ niile esonyere anyị na Montreal ritual anyị na-eme anyị ga-achịkọta ya na end of this month ịchọkwa isonyere nke ọnwa na-abịa ebe okpukpe gị oil forward ya three prayer request mee donation token to the nọmba number ịchatizie m na WhatsApp 0813 8243 871 I repeat 0813 8243 871 ị nwere ike isonye na na aja ị nwere ike ịkpọ nọmba m kpọrọ ma ọ bụ sendịkwa WhatsApp meseji ọ bụrụ na m epikiri ma piye we pikit ihe ndị a bụ ihe ị kwesịrị ịma gbasara activities ihe niile na-eme n'Ugochi chụpụrụ ọdara temple daalụ Thank you very much, sir. So we have a lot. We came this morning with a lot of questions that is confusing us, and I would like you to answer us The first question goes, what is Osuda is outcast in Igbo land? Yes, thank you for that uh, question. Outcast um, is, a, uh, is a system na an Igbo. But I can tell you, ọbụrụ na Igbo land niile ka e nwere ihe gbasara osu. very active na Anambra State and some part of Imo. maybe a lot of mana majority Enugu people ma ọ wee Ebonyi and Abia enwekarị ihe a na-akpọ osu rada o nwere eh, ndị nwere ihe a na-akpọ oru mana ọ bụrụ oru ka anyị ikwu maka ịta mana gịnị bụ osu osu abụọ ndị ewelu na mebi na na-achụ ha den ha wee jee maka na mgbe gburugburu mgbe mgbe ezidụdu n'okwu ụkwa a na-ekwu maka enwere ihe dịka kọt yes enwere polis mana nọ na-abụ onye a na-achụ ọchụchụ ka egbuo onye a nwere ike for protection ka a ghara ịkpagbuchie n'obodo o wee jee na arụsị o ruo na arụsị anwa uwe arụsị lachaa. ndị na-eto a na-ebikarị around ya alụsị ahụ ha gbakwuru ya so ọ bụrụ ihe dị na ya so ndị na a mgbe ha mezighi ụdị omume na-eto a mmadụ agha ejejije chọha okwu maka na ha agbakwugo mmụọ maka nchekwa if you ask mma sị gị na ndị na-eto a enwere ihe ha mere mana nwata na-azụ nke ya soba na ala Igbo ịza ajụjụ jụrụ ndị a na-akpọ osu n'ala Igbo bụ ndị a a na-ewe na ha agbakwuru mmụọ maka nchekwa maka ihi na ha teki such decision ọha ka a na-regard as osu n'obodo ndị ọ dị gasịrị mpaghara mpaghara ebe ha bi daalụ Can Osu caste be abolished? Um, yes, ka m nwere onwe m zaa ya bụ ajụjụ one number one mụnwa onwe m abụrụ m osu na ọ na etulu esi ekwuye n'ọdịnala Igbo abụ nwa afọ yes abịa na be anyị bụ n'obodo ndị ọzọ gasịkwa ndị agha na-agba osu nwegasịrị ebe ha nọgasị segment some of them nọkwa very close to that mmụọ ha and so on and so forth mana if you ask me i will tell you that na ndị a na-agba osu onwero ife ha mere ha ji wee dizavụọ ụdị um, irootu segregeshọn ma ọ bụ mkpacha a na-akpachapụfa n'ala Igbo yes ihe njikwuo ihe ahụ na mgbe ọrụ I stand in a better position to talk and to defend the the less uh, the defense less people yes ihe kpata nji na ọ na mba osu so-called osu kwuru na-ekwu ụfọdụ nwere ike na nna na-ekwu maka na mbia na nke bụ eziokwu mbụ na na-arụ ọrụ ifite esi hmm? na klan a na-akpọ na na na then na very position he speak for them. Then uh, ndị ahụ maka osu on a very good day many years ago when my uh, my father was alive I sat my father down because of bụrụ taa ka m your ozi yes If you remember, no, nọ Kobia. because I, I happen to be one of the preachers in the diocese then so I on a very good day I normally like to do research I sat my father down and I began to ask him about Usu. My father told me that, um, why do I ask? That is my question. What question he asked me? I told him that I, I'm, I'm, I want to know because as a researcher and a preacher, I want to know more about it. Uh, what he told me is that I um, hope I'm not planning to bring one. He told me that uh, in Igbo land, if you are son of the soil, you are not Osu. You marry from Osu dynasty, Osu family. People, your own people, from your own son of the soil, will start to avoid you. Yes. He told me this many years ago, decades ago. ago. Um, they will start to avoid you. Some of them will not be bold enough to come to your face and tell you why they're avoiding you but they're avoiding you because they don't want to mingle with you. I told my father that for me, I now ask him, what is their crime? He told me that um, actually, I now ask him, these people that, that we are avoiding now are Sosu. Now, based on the explanation, are they the one that committed this crime? His answer is no that this some of this crime was committed by their great great grand great grandfather. That is hundreds of years ago. So we are now asking, well, because I like uh, investigating, I'm now asking what what is their crime? That's the crime of their great grand grandfathers. He told me that those days, some of them ran there. Sorry, majority of them ran there for safety. Yes, because once maybe people want to take your life, you know. Then some people run there for safety and um, dedicate themselves to the deity and begin to eat some of the things that belongs to the deity. Example, now those deity Those people that want to be around us, the shrine can actually eat those goods and listen. What if I get mefa? Mana gị nwa bụ onye dedicated but son of the soil. Iri show down. <laughs> ịghọtara ya ndị nwere ike iri mkpi mmụọ ma ọ bụ ụkọ mmụọ ma ohere na onwere ife ya emefa so mgbe jụ ha kere ihe ha mere wee sị na onwere achọrọ ihe ha mere na ọ na ha gbanyere ebe anwa dediketi onwe ha mebi lacha nzu mmụọ na ha abụrụgo osu mmụọ by ndị ndị si ndị fụsiri ihe menụnụ ga-echezekwazie ndị ọzọ na onye dị etu abụ ozikwa anyị na-eso ozikwa um, n'ụzọ ụkọ mmụọ and based on my investigation wee chọpụta na ya bụ ozu ahụ ịpụta ndị mmadụ ji avoid ha bụ na if you do wrong against them you have that their deity to contend with so to avoid those backlash some people started withdrawing themselves from having anything to do with them ịghọtara ya now and eh, ụfọdụ ndị mmadụ ga-asị gị enye na-anụta nwaanyị be ha ebe anwa maka na onwe ka isi mewe onye ọ nwaanyị na mmụọ anwa anụbe nna ya nwa ọdịbe nna ya gara paịtị gị so ndị ụfọdụ nwa afọ na-agbazi ọsọ na bezọrọ adịma bezọ my research m mere ihe gbasara ya mana wenten m jụziri ndị mmadụ based on my research bụ have you noticed na ndị a in as much as ndị mmadụ na-eme ka avoid ya ha ịfụ na Chineke na-enye ha so much ha na-ejupụta na many endowment I've come across some of them at Navy. Believe in me. Onwere one lady then, when we are, I, I was still in school then. ọ bụrụ na emechi akwụkwọ mbịa ka mbịa nọnyere my brother na shop that time na nkwọ Nnewi this lady then bo machalụ mma metụ mma aka very tall beautiful and everything in fact every everybody you know men admire her oghechi akara opuru ya na show grass with bread people na arụ ọmọgọ ndị mmadụ na admire ka e beautiful lady like her ji agba ụdị mba ịmọgọ people were like na wow they want to marry this one want to marry this one egocha e ha na-egokwa ya akara anyị na-egwe ya akara na-ata however amana oluzie n'okwu ọnụnụ ndị mmadụ ezuzi onye nna nwa ka maka nna onye bere <laughs> asụ n'ọkwa onye n'iwe asụzi onye asụ n'ọkwa ndị asụbi ya n'ime so n'ọkwa ndị akaebe ndị mmadụ asị ụdara nke ada ya na-asị ihe a na-ekwu ifu na ịnụ aha anya most times ifu na ha na-agba ezigbo mma then mana that one ịbịazie n'ezi anya na ndị aka ji akụ na okwu ji akụ ha na-akpata ego almost na ha dị all fa abụrụ na-adịkarị pọl so na-ajụ onwe m ọ bụrụ na na chineke adịghị ajụ ọjị ka mmadụ si achọ ọjị kedu ịkpata chineke ji ebles ndị a wụdị so much endowment why chineke na-agọzi ha n'ụdị dị iche iche otu ma ego ma physical beauty so n'ihe ọ pụtara na mmadụ ekwesịrị ịkọndem onye chukwu akọndem mmadụ ekwesịrị ịjụ ọjụ onye chukwu achọ ajụ ọjụ so kọnsanin na ajụjụ ejụrụ enjụ ọchụ ihe kọwa ihe abụ ka o wee doo anya kọnsanin na ajụjụ ejụrụ ma enwere ike ime ya abolish Eh, various gọọmenti emego eh, attempt ịchị na abolish ihe gbasara otu kas this and that then church people bishops and eh, this and that make pronouncement some few individual traditional rulers mee some pronouncement but that pronouncement ha melụ eduro na nkwu because ha na very often a na-akọntrọtụ ha igwe ikwu na-emeghị abọdịchigo amari one as said example igwe anaghị isi bishọp Bishop Okuri and one Bishop, younger brother, oh, should take a lead. One day, one day, Bishop, another year. <laughs> As Bishop, we do nothing. <laughs> so, my brothers, oh, the truth of the matter, one, the thing has to do with tradition. And if you ask me, it can be abolished using traditional institution and traditional wise. Yes, I know as a custodian of ordinary. Upon a consort to ordinary. na ndị aka ji ọfọ okwu mmụọ dị iche iche the issue of that can be reversed a ga-asụgharịwa ọfọ anyị nwa ndị gbasara gbasara aka ji ọfọ ma na na-asụgharịwa ọfọ asụgharịa ọfọ everybody become free ball. ewere ọdịnala wee restore ya because nọ ihe ji nwere ọdịnala root so echi reverse ya use ọdịnala route. don't use a eh, foreign institution to reverse it because ikwucha ya ndị mmadụ ekweghị I Afozie who will bear the cat. <laughs> now, so to answer your question, it can be reversed. Thank you. Thank you very much, sir. Which means it can be reversed through ordinance. Yes. Thank you very much, sir. So another question is, is it good to bring your water home when you're not a dealer? Yes, eh, ọtụtụ ndị mmadụ na-emegasị ya bụ mistake. Thank you for that question. Ọ nwere ndị na-abụ ha eje lụsa alụ ha ọrụ mmiri, ha ekuru mmiri n'ite ma ọ kuru mmiri na galọn. gbagọta n'ụlọ mana ana m agwa ndị mmadụ ihe abụ wrong practice the essence of bringing your water people home became necessary ma ọ bụrụ na na-ebu ekod one chọrọ ịlụ ọrụ nọ n'ihu ọrụ gị ihe iji akpọgota ha n'elu a na bụ ka ha wee binyere gị ka ha wee nọrọ gị nso like this morning ejego na temple jee chụọ aja Gaa ọfọ kwubie okwu tụọ mmụọ na nna tempụl tụọrọ ha nzu nke ụdị ndị mmiri m bikos na mana ha nọ n'ụlọ so ihe eji ha eji akpọta ha nso bụ ka ha wee dọrụgo nso for isi communication then mana by name nọ Abuja abịala ọrụ ọrụ mmiri na vileji nkuru mmiri dọba n'ụlọ na ya Abuja does it make any sense does it what is the essence of bringing them home where you cannot attend to them okay if Fada Ngozi Chidiorie nsọ bụrụ na na communion plate jee na chapel jedebe ya ihe o ji wee mee ya ewu according to nkụzi ndị ụka ọbịa na ọfada docha odudo odudo dị asọ na achịcha ama abụzi achịcha ọ jizọs ọbụrụ arụ kristi na ihe o ji kpọchi ya wee tụọ abụ bezọ ndị nghọta abụ ka o wee nọrọ ha nso ka ha nwee ike na-eje na chapel je na-ekpere ya so kedu uru ọ baziri na ịkpọtụrụ jizọs na blessed sacrament ahụ ma ọ kpọtuo mmụọ na na ụdị ya bịanụ abandon ya kara ịbịa na atento it does it make sense mm-hmm. so ọ bụrụ na ị kpọgotara mmiri gị mara na ị chọrọ ịda arụ ọrụ mmiri n'ụtụtụ ije ha nzu ga ọfọ kwubi okwu ihe na-akpọgota ha ka ha nọrọ gị nso maka na ihe na-achọ na sokoto na riva dị na sokoto ọnya ihe dịrị ya so ọ bụrụ na ọka ije kpọta ha dọba n'ụlọ na rie ugwu awụsa ebe ị nọ what is the ọ bụrụ na to talk to ị ka na even from any river kpọọ mmiri chi na riva ọbụla pass ya so now, m na-agwa onye ọbụla bụ ọ bụrụ na agwa up. obula chọrọ buru that i will ida as a cold one using your water forces don't bring them home it doesn't make any sense thank you thank you very much sir So So I can hear n'ihe on ọfọ you know uh, ọfọ is what our forefathers used during the olden days and up till now they are still using it but some people due to church and all that they will say that they don't want to use they don't want to do anything concerning it some will even go and destroy their own. Maybe with time, the team will start uh, bringing problems and here and there. understand? So my question now goes that if that kind of a thing being destroyed, maybe so, um, can it be as in what can someone do if the family of one has been destroyed? That is, can as how would person revive it back? Okay. Um. Thank you for that. Your question. the ụtọ of the na enwere lot of abnormalities ndị mmadụ na-eme na famịlị dị iche iche eh, wee na-enweta mpịawa azụ agwara m gị ọ bụrụ na ị wọchibere fim a na-akpọ rejected staff is my true life story go and watch that film ka m kọwara ihe nkọrọ nghọta ya maka na a sị na onye amara ebe esi wee nye ozu oche ibu chebe sọrọ ya ọfọ ya like my grandfather who happens to be my reincarnate onye ụwa m was a dibia bụrụ onye nze chịkwa ọzọ mana bifo ọ nwụrụ ọ mana ya ya anwụ o wee kpọọ my father who happens to be not even the first son the one chosen by the gods to continue in that line my father bụ onye na-eso onye na-abụta mgbe up till now na my family land na my family anyị ka nwere ọgwụ eji agwọ hepatitis uh, bnc abi enweghị ọcha n'anya anyị nwere ya n'ọtụtụ mgbọrọgwụ ndị ọzụzụ now my father wụ onye masị ụmụ ihe ndị a nna ya gwara ya na-eso eje abụta mgbọrọgwụ bikotazie duton o jere oje my father jere standard 6 ọnwụna eme ihe bụ 6 then so my father na onwe jechazie ya ndị ụka rie ya brainwash ya ya gwa na imetụ iso nna ya je na-emedo agwụ na ikpere arụsị my father wee abandon ya wee were ọfọ famili of anyị je tụfuo m ego at early as 23 years El registered Gum Nigeria Limited. Colantoni Integrated Limited was registered as a Nigerian as a um, limited liability company year 2002. Can go uh, yeah sorry year 2002 yes that is 21 years ago. Yes, Colanto Integrated Limited. You can go and verify with corporate affairs. I have a water drilling company called Colanto Integrated Limited. I have a drilling rig. If you know what is drilling rig, motor rig. I have my own. I have full office at 105 Onitsha Owerri Road. That office, my moto enwere mgbe a na-anọkọta paakị asị na enwere ọrụ anyị na-alụ from side to side. Ihe tọtara ya? Ọ ma younger brother na-arụzi ya na tren. Mana ihe na-achọ ịkọwara na that ọrụ a nyere m Fat, onwere onye ọbụla na-agbapụ mmiri na Ọnịcha. ya asị ọmụ onye na-akpọ Palanturi. Asị na yes <laughs> na onye a na ọ nọrọzi ya. Yes, ọmụwa. Henry kwuo ya na akpatara ego n'oge, rejista ya. Mana emegidere bido nwee downfall downfall would be very mysterious I'm going enwere ike arụgide ọrụ enwere ike ndị afụ ego gbagotaranụ mhm, like ego karịrị 6 eh, six digits account. I'm digit na akaụntụ m anọgide otu a paịpụ enwekeje elu dị anada ọrụ paịpụ agbajie n'ime ma ọ paịpụ atọ n'ime ma one thing or the other that money I will go and withdraw that money in safe. go in order to redeem my company image use where we well lụkarịara mad all ọrụ nwere problem But gbarakwa aka bido isi so ọ na-emere anyị at a stage I sat my father down ọnwụna m my house in front of my house one to I him what is happening o nwere any story that he not telling me that time ebu m ụka n'isi onwe ọrụ ka i ụka ruo because m na morning crying ana m ejikwa ezi ozi na moto then n'ọrụ tụrụ nwa ndị a na-eyi nnukwu skapụla nwụna ịma nnukwu skapụla ihu na ha ji ka nkọwa ihe maka ụfọdụ amụrụ my story now na-achọ ịgwa gị ihe a my father wee sị m mgbe that day ka anụ that story for the first time wee sị m na nna ya nke ọma ọfụ ya nyere ya mana ọ na-adị ya ka ọfa mechasị nyebe nsogbu mana duto na-eriri eri n'ụka o so na ndị eh, da nkwa ya then so ọfụ mgbe ọ na ọ ndị da nkwa oh, ya sokwa ya gwakwa ya o wee sị m na nwere ọfụ ya tụfukwa mana na ọfụ ya tụfuru ya mgbe ya torugoro mkpa mana na ya anụbụrụ my mother mana ya tụfuo a bụ m the ọ na-adị ya ka ofe anya tụfuru nwere ike imecha anyebe nsogbu na famili mgbe o ji jezie n'ọhịa ebe ọ tọrọ datị na ọkụ ọgwụ na-esugbu ya ọkụ na mgbe ọ gwara m ihe eriri m eri so oh, nwere ihe nwere ya ji my fada medojawazie ahụ na leta eji ya na-achọzi ka ọ bụrụ na o nwere pọsịbụl ka o ribas ya sọ mgbe ihe m ya get one first do mm, mm. get what you want before pass ya now ọfọ abịa nyebe nsogbu ọ mgbede ọfọ bịa ghasalụ m my marriage ka anyị wee sị mba na I did everything humanly possible to stop it mgbe aka anyị wee jebezie na dibia for the first time agbagha n'afa si m kere maka ọfọ na ọ nwere ọfọ a na-ekwu okwu ya bugoro onye abụ isi afọ obi ihe a na-agwa my grandfather then was a rich man to the extent na ọ na-enye ndị mmadụ loan na-azi ndị mmadụ na-eji ana ebiri ego mgbe ahụ mana emegidoro famili ọ dị na n'ala nwere onye na-ebili nwere onye na-aga n'iru atọ Chira. To cut the whole story short, fact, go and watch that movie. Weje weje watch that of go and watch that of restore that of back. Of us on phone jalu dibe. Wanna make it na alone with that of Oh, go for. Ozmo oh, watch the of restore the back. Or this that family worth that was lost. They restore get ọbụla were ọfọ imeghe ọfọ nna gị na-ekwubi okwu na ọ ga anyị ise ochie ọ sị na famili a na ụmụ ha ga-ejere obodo ha ga-adara obodo otu ọfụna ọ sị na ha ga-adị ogologo ndụ na-arụ isi ike otu ọfụna ọ sị na ụmụ nwa dị na ọ ga-adịrị ha mo otu ọfụna ọ sị na ihe ọma na-emere na famili ndị ọzọ ga-eme na bi otu ọfụna All anwa that carries all these good wishes and good prayers of your ancestors ka ị were je tụfuo ịma ọ na-eriri gị eri yes ihe ọ pụtara na ezi ebumnobi anwa ndị nna nna ha good longing good wishes ka ị were je tụfuo yes so ọtụtụ ọrụ na-emeri elu nọ na ihe mgburu taa quote me anywhere so i have restored my my family own and things are getting better by the day minus that one ọ gwara family ụfọdụ ndị eriri eri tụfuru ọfụfa ọnwa onye nkesị bụ na ha ji baịbụl wee gwachie ọfọdụ na-amụ na ha ji ewerezie baịbụl wee gwachie ọfọdụ si ebe ọ na-eriri eri that bible ahụ that bible that bible carries the prayers and good wishes na okwu ekwubiri ndị nna nna gị kwubiri okwu obi ya ịma ọnụ ọfọ ka nna nna ha ji wee kwubi okwu nọ in line with the third family covenant ịmara baịbụl ị na-ekwu okwu ihe ọ kọnten owu okwu david kwubiri maka agbụrụ ya jee gụọ sams ọnụ dị sams ị na-afụ ogu david so ọ bụrụ na iji baịbụl onye na famili ndị ji baịbụl wee mechie anya ọkụ eriri eri <laughs> akpọ na apụ n'ụzọ ga-akpọ onye ọzọ ga wọkụ so onye na-achịkwa kọwara gị bụ na my mission is to help people live better life ọ bụrụ na famili ụnụ so na famili eriri eri ụnụ tụfuo ọfọ ee eh, ọfọ ngwurugwu ụnụ ụnụ amụrụzi onye ji enu a na-akọ akụkọ ihe dịka a na-agụsị anya ọ bụrụ na ọfọ na-enye ụnụ nsogbu bịanụ nwa we efe Eze-Ana ga-enyere ụnụ aka gwachie ọfọ ụnụ maka na onye kpọọ ọba ya mkpọkọrọ agbata obi were kpaa ifia gwachie ọfọ be nna gị ka udo obi dịrị gị ọtụtụ famili kịta na-efe esi ọnwụ erughị ga anwụrụ anwụrụla ihe niile abụ mmebi maka na ọ dị izi imebi mana ọ dịrọ ezi imedo so ọ bụrụ na ọfọ na-enye nsogbu na bọọlụ bịa m menyere gị aka gbachiere gị ọfọ nna gị daalụ mana echefukwara iwere ọsọ jee na that my YouTube channel ga watch ya the rejected staff I can tell you it's a life eye opener thank you thank you very much sir yeah. sir please another question is can adopted, uh, adopted child be senior over legitimate child yes e nwere some stories na-emenụ example inwere ike nkịta afụ nwatakịrị ka mmadụ o nwere ofu akụkọ mere n'ofu obodo so ha nwere ike iji atụ maka na tụrụ life story it happens that na eh, the man nụrụ nwaanyị nwaanyị ahụ ọ nụrụ mụtarị ụmụ nwaanyị ụmụ nwaanyị o mesịa na old age ọ nụọ nwaanyị ọzọ nwaanyị ọzọ ahụ bịa mana before nwaanyị ọzọ ahụ bịa. ofu nwa ya ofu nwa of his man's daughter tụrụ ime ọkwa ụmụ ya na-akpọ ime ọkwa wee mụọ nwa n'ụlọ ịghọtara ya mụọ nwa n'ụlọ mana ha chiri ọnwa aha ha chiri nwaanyị anwa ha chide ọsọ ọ tụrụ ime ọkwa mụọ nwa n'ụlọ emesizie nwaanyị nwa nna ya nụtara bụ second wife tụọ ime mụọ nwa mụọ nwa nwoke e wee rụzie na ha na-abụ na-eto of the first one nwa nwoke a n'ime ọkwa tọ na h so oluzie mgbe amụchaji ha na-abụ na-eto nke ahụ amụtara n'ime ọkpa na-ekele m n'ọnya nwe ewee kpee igbe wee ruo n'ebe m so nọrọ wee gwa na na mbịarambịa ara echi eze ọ bụrụ na na-enwere legitimate ways enwere ike nwaanyị nwere ike iji nwa ime ọkwa dị iche nwa ahachiri ahachi dị iche mana ebe oge anyị ajụnyanwa ajụ ka m kọwara gị ya nwa aghachiri aghachi bụ n'iforo normal proses hachie nwa den nwee ihe bụ na ịtụtara ime ọghọm a na-akpọ ya ime ọghọm mfadụ mgbe gburugburu onye tụtara ime ọghọm ihere na-eme ya onye ụdị ndị a mụrụ ụdị a ka a na-akpọ bastad mana nwa aghachiri aghachi abụrụ bastad daiz nwaanyị aghachiri aghachi wee mụta nwa abụrụ bastad ka nwa ọ mụrụ arụ bastad maka na efoloro kọstọm so onye na ya na my own bụ na onye bụ diọkpara uh, of that particular group bụ nwaanyị anwa mụtara nwa na legitimately nwa ahụ ọ mụtara onye diọkpara ya ezinụlọ onye nke ọzọ nne ya mụtara n'ime ọkwa a ga-elori ya n'obi daalụ mm-hmm. daalụ maka ya bụ ajụjụ ka m kọwara gị onye igbo igbo igbo ka m gwa gị ihe etosaghachi nwaanyị mgbe gburugburu mgbe bụ ezi dị n'okwu ụkwa ọ bụrụ na nwoke nwoke ọbụla nwere ọtọriti n'ala Igbo ịnụ mọda nwa nwa wife ọ ọda dependent na the pocket even mgbe gboo gbanwa nwere ndị enwere ego ịnụ nwaanyị na-abụ nwaanyị na-abụ abụrụ ọmanye nwanyị o nwere ndị enwere ego even na mgbe ahụ so ọ bụrụ na ị nụrụ nwaanyị ịnụta nwaanyị nwa ọrụ ụsọ nwaanyị nwaanyị mana ị nwere ego ịnụ nwaanyị ọzọ nwere ike traị palọk ịma nọ ya mụta nwoke ọ bụrụ na nwaanyị anwa nwa anwa mụrụ nwa nwaanyị ahụ mụtara ịtaja ụmụ nwaanyị ụmụ nwaanyị anwa ọ bụrụ na ị chọrọ ka ịghachi ofu onye n'ime a na-emeri ya mmemme nke mbụ na ị akpọ ụmụnna gị wụta ma ọjị ma mmanya na ihe niile akpọ ụmụnna gị oku na gị ịgba ọha oku wee gwa ha na nwa gị bụ ife eyi nwa na ị chọrọ ka ịghachie ife eyi nwa dịka nwoke na mkpụrụ ememme mmemme mmemme niile dị na ya ụmụnna niile anụrụ mmemme dị na ya tọọ ọjị ṅụọ mmanya dị na ya gụọ ụfọdụ na ya na agbụrụ agha ama echi ime ha na etu anwa ọ dịziri gị ijizi aka gị arenji ya ofu nwoke si n'ezigbo agbụ ga-abịa na-amụtara ya na-edina nwa gị awa onye na-amụtara gị nwa na ngwuru nwa ahụ na ọ mụtara using this process ga-eso ụmụnna na-eketa oke ụmụnna ọnwụ na nwere ebe ụmụnna nwere ana ụmụnna a na-eji a na-elolo ụmụazị a ga-elolo ha maka na efololo akpara na ala akpara ọfọ ha nwaanyị aghachiri aghachi iyi emeriri mmemme ụmụ ọ mụtara abụrụ akast efuru normal proses and na famili a bụ onye onye aghari ya ka mmakwatụ ọ bụrụkwa na famili gị na nwaanyị anụtara ọmụ na ọ nwa ụmụ nwaanyị na-ejerụta nta nwaanyị ibie ọnwụnọ nwaanyị a nụtara ọ mụtara die nwa na ọ na-amụ ọ na-anwụ mana ọ chọọ ka afa die ghara ifu nwaanyị anwa ga-eje nụta nwaanyị ọzọ etu o si eme ya bụ ọ ga-akpọrọ ofu onye n'ime ụmụnne di ya nwere ezigbo agwa ndị ga-esu ya wee jee nụta nwaanyị o ruo ọ ga-eprezentị nwanne di ya nwa ọ chọrọ ka ọ bụrụ nya ga na-amụtarị nwa n'afa di ya ọ ga-eso elu wee akpọ ya wee jee mana ọzọ ya nwaanyị ga-emezi expenses ịnụ ihe gbasara nwaanyị ahụ a na-anụta nwaanyị ọnụta nwaanyị ma na nwaanyị ọnụtalụ nwaanyị o debelụ ka ọ na-amụta nwa nwa ọbụla ọ na n'afa dị legitimately nwoke anwa na-abịa asabisi ya nwaanyị anụtarụ wee na-amụta nwa can never come to ọ bụ nwa ya maka na n'ọma. na ihe e ji wee wọta ọnọdụ ka e hired services eji ya so o nwere ike ịbịa tumoro maka na nwaanyị mere ego nwaanyị anwa ọ na-edina onwe na-amụta nwa anwụ nwaanyị nụrụ di legitimately ọ bụrụ na ọ mụta ya nwa o wee je nụta nwaanyị ọ nwaanyị a ga-eme expenses ihe eji wee prezentị izi gị ka ị e bụrụ nwoke a na-ene anya maka na ana Igbo na nwaanyị a na-anụ nwaanyị ibia in nwaanyị a akpọ nwaanyị ibia wee nakpuo ụla ọ ga-abụrịrị nwoke na nwaanyị so ọ nwoke ahụ akpọdoro ya abịa ya prezentị as onye na-anụ nyanwụ nwaanyị so ọ ya nwoke ahụ akpọkwara nwaanyị a na-anagbu mana nwa ọ bụla ọ mụtara abụrụ nwa nwoke ahụ maka na akpara na ala lekpa na ọfọ so ọnya bụ ihe dị a na-ahachi nwaanyị adị o jide mma ka ịhachie nwaanyị ị ma na-efolu onye nwa ọ bụla amụtara ama abata akụkọ ọtụrụ ka nwa amụtara na-eleta a na-akpọdo ibe eh, na-akpọ bastad nke a nwere ike apụta echi elebe klem ụfọ ya asị na onye amanụ nke anyị efere normal proses mana nke ahụ kwa stori nke maka na ọ bụrụ na na be anyị ọya dị eketa nwa nwa ọnwụ na ịmụta mana imere ego n'isi ebi ọgwụ udo famili nke nwaanyị nwa nwa that is the thing daalụ Okay, thank you very much, sir. So please, can you tell us about family inheritance share? Yes, thank you maka ya bụ ajụjụ ị jụrụ. Abịa na family inheritance sharing, etu esi eke family inheritance n'ala Igbo bụ na na-eke ọhịa a na-eke with love yes etu esi eke family inheritance akasiri stone na iwu na etu a ka ọ ya adị maka na anụ gba aja ọsọ agba ya ji egbe nwụrụ na-etu a ka esi eme ya maka na nkụ dị na mba na-eghe na mba nni and onwe na eke yes ka my family mat my family land nke my father ketal from his own family land the very small in fact I know ọ ya ọ bụrụ na two together oruro oruro oruro oruro just let's say three plots. say boy three plots or three plots and that is the entire land the land my father nwere ma ebe a lụrụ ụlọ ya so ihe mụọ na personally well bụ mgbe my father was alive my children brother approached my father many times for an obi mana my father did not uh, listen to it but when my father passed on my father my brother approached me for land then mmụọ na onwe m I called my mother akpọrọ m ya ụmụnna ọ my mother nụrụ ihe nwa nwoke kwuru si ya nje ka dị ya na almost ito two ihe oji majisi ya na ọwụ almost ito two bụ na na the land na ebe the main house dị agbagbugo m ya face the back so all the front kama m agbụrụ fence then so ihe meziri owu nwesi oke from ebe m gbadebere fence to the next neighbor. Take that one to the main road. Then, more on them, what is there? The main house. Then, and ụmụnna ọzọ anyị nwetaziri from ụmụnna anyị jekwa ebe ahụ si oke that one I ga-edivide kwa ya of which na m nyere from the main house jekwa ya from the na ụmụnna then all ihe shi with love maka na eto esi m ndị ọbara ka esi m ndị ọzọ nwa onye ya abara ibe n'ime ala then abịa na na sharing formula na n'ala Igbo onwenu na-eke onwenu na-eke and etu a ka gọọmenti si wee recognize ya he who holds the piper he take the onye kpatakwu na ijekwu na agba baịbụl ya afụ ebe a sị na um, uh, esọ and jacob asị onye nwa ga-eme ka ọ nọta ngọzi nna ya etu o soro onye ka ọ ga-esi kee ihe ya the only way a ga-eji wee nwee a ga-eji sị ka ụmụnna bịa kee ihe bụ ma ọ bụrụ na nwoke nwee ife ekere ihe ya eke when he was alive once that man is alive the man has the sole power to decide onye ọ chọrọ inye ihe ya na etu si wee chọọ and okenye anya oh, na ụmụnna will question it No one that will question it because no one will like Like when my father was alive, my younger brother approached him. He said he will not give you anything. Go and buy that. Or however, however, that time, yeah, they are no in peace. And because more, I happen to be the favorite because of Ademenye's from bed. Now, so, yeah, they are not wow, maybe anything. Now, mana abịa na It is esi etu onye nwee ihe chiri saịdị ike ka mmadụ ga-atọ nwe nke meka na ụmụnna anyị dị maanụ mụrụ ụmụ nwoke fọ o wee sị na ụmụ nwoke fọ ha niile ga-ebi n'ime kọmpaụnd ihe o meshọrọ ya bụ ihe ọ gbara okeke ọ gbara oke afọ o meshọọ ya na ndị ya ọ nwere nke dị one plot almost 60 by 50 60 by 50 60 by 50 60 by 50 60 by 50 ka o kere onye ọbụla ihe o mere ya wụ 60 by 50 anwa n'ime 60 by 50 anwa ka o kere ya then wee mee ya onye a nwere nke 60 by 50 onye nke a were 60 by 50 onye nke a were 60 by 50 onye nke a were ofu entering gate ofu entering gate ka o ji tiere ha niile ịbata na biya kịta ọ dịka duplex tụ aka o si kee ihe ọ gbara okeke ka ọ gbara oke afọ maka na eto esi m onye ka esi m onye pụtara ka mmakwara ya atụ ihe nji alaik iji onwe mma atụ ka ịmalụ ka esi eme we by example o nwere nwanne my mother nke my mother nke my mother tọrọ nwanyị nke my mother bụ nwanyị ọ mụtara ebe fada ọ mụtara ụmụ nwoke ịtọ the last one wụ Reverend Father the first son and the second one di ya lụrụ a duplex yes mana oge the man no bịara ike ihe ya Here the man mere bụ the man no bịara kee ya welu ebe the old house dị ya the first son welu the ebe duplex ya nye nwa ya nwoke based on relationship okay, between two of them. Two according. So as long as the man lives, now I will write EKE e to And don't forget. Now now, then we go then we'll win. And they will. So it only we decide here or you see where here. Nwere ụtụ ụmụnna bịa onye ọbụla na-asị gị na na ụmụnna nwere send ya nwere ihe a bụ ife art of love enwere sharing formula because na onwe onye ya aba n'ime ọnụ maka nwanne ya etu esi m onye esi m onye esi m onye nwere onye ga-anakpu ọnụ ya nke eketara eketa ahụ eke with love onye firuzi na nke nyere ya epere mpe ojegoro ala m nwere onwe m personally Um, nwere nwa mana I'm gonna nna m pere mpe now i keep buying i keep buying yes because i work towards it so the thing is na in life he more always some families anyị jere befa ha nwee a plenty And that a plenty when he came, ka ha ya esike because now they have plenty yes mana ọ bụrụ one of plenty I, anya n'ebe dị hoo the ancestral home dị otu plot ofu onye were ya ka ndị ọdọfe niile mba onye ọbụla ga-eketa small small small na onwezi onye chọta inwe adishọn nwa ife na ọ nwekwuru ndị na-awụ ofe iro na ebe a ya abịa oje were ego edegoro ọzọ should be what so sharing na dị na-ekwu bụ na nọọ onye nwere na-eke etu onye nwere si wee decide ya ka ọ ga-esike ihe ka ọ ga-esike ihe Thank you. Okay, thank you very much, sir. So can a female child partake in family property sharing? Yes. Dịka anyị si wee kwukwara mbụ na onwenu na-eke the man that owns the hotel can decide to share it among his children whether male or female ụmụnna anyị ndị Yoruba na-ekenye nwaanyị mụnwa na onwe mba anyị gwuru idea na nwa nwanyị. onye na-eneta nwoke anya ịbụ nwoke na-ene m anya yes nteyu nwaanyị bụ ihe iji na nwa nwaanyị wee gwuo egwu maka akanteyu n'ọnwa nwaanyị ga-esi na be ya wee bịa na-enekwa gị ọnya kpatara mgbe gburugburu ada mmadụ ada eke ya di ebe tara aka ka eji eke ya dị ebe dị nsogbu ka ọ ya wụọ na ọ nọ ọbịa fụ mma ka ekwuru mgbe maka ekwuru mgbe na-enekwata nne na nna anya akanteyu mana ọ bụ maka nwa gị nwa gị nwoke ọ ya anụ ofu ofu nka nka mmadụ jewara ofu obodo sọrọ ya mgbe anwa nwanne a na-achọ ịgwa gị na nwunye anwa nwa gị nwoke nụtara can never take care of you mark nwa gị nwere ike ịkọrọ ọzọ jewa n'ọnwa nwaanyị ga-eneta nna ya anya can tell yoruba for fact so it doesn't make sense na nwa gị nwanyị whom has been taking care of you will be there living with your kind of man living in Benue while the so-called anyị amụta nwoke anyị amụta nwoke ga-eje bụrụ the whole properties o nwere ike o jee ebe anyị na-ala mechiri hotel so n'ọdịnala Igbo Igbo custom onye nwe ihe ga-eji aka decide ya whom to give I remember even some of our fathers well ana nye their friends well wishers ndị abụrụ relative ha ma ọ lineage ha no but that time nwere ike ị nọ na family nke gị na ọ na ụkọ ọgbọ gị so oh, my friend biko bịa ngwa bịa na ana bidebe m ịbụ ezigbo ịbụ ezigbo mmadụ so etu ha si wee decide ka ha si nye even na villages ị ga na villages ị ga-afụ na onwe some families ga-asị na ana used bi be ana anyị na ma our grandfather nyere enyi ya nwoke ma ọ dashiri out who will question it ọ bụrụ onye nwere na-eke so ihe na-ekwu bụ na ịbụrụ e nwoke na-ege ntị echefukwala ụmụazị nwa nwaanyị nke rubere isi nke kpakọrọ ọnụ ga na-ekwu maka nke kpakọrọ ọnụ bụrụ nke na-eme ka onye nwere igbo hapụ ya mana nke kpakọrọ ọnụ o ji akwụnye nchi maka na nchi ya dịara elu daalụ Another question eh, anyị nwere ịjụ gị bụ ka ihe ntigodo anyị nye anyị mmụọ nkọwa more explanation about divorcing a woman in Igbo culture. Yes, n'ala Igbo enwere so many things n'usoro alụmdi na nwunye ya nakwazi n'usoro anụkwaghịm enwere ụzọ dị iche iche eji eme ya n'ala Igbo mgbe gboo na Igbo nke taa nke mbụgodo bụ na ọ bụrụ na ị nụrụ nwaanyị legitimately etesa anụ nwaanyị ọ na-abụ the two family dị involved ọ bụrụ na enwe esemokwu the two family involved ị decide a venue ebe ha decidere ịnọ wee tinye ya bụ okwu mmadụ na abụbu di na nwunye nwere esemokwu ọnụ ha tinyechaa ya ọnụ ten ha agba mbọ ka ha fụrụ na mmadụ na-abụ a na ha enwere ike idoziwu n'onwe ha na nsogbu ha nwere na nsogbu ha ga-enwe ike itiri ha ọnụ mana mgbe ezinụlọ na-abụọ abịakọtara na ikwu ha na ibe ha bịacha alụ kpaa ka a esi wee doziri ha ọ bụrụ na na okporo ndozi toyatet o Israel na ya bụ ndozi a na okporo ha edozi kama ite nkwụ ga-eto esoro ọgụ n'ọgụ ya megide ya tiwa they, are, they will go their separate ways then abịa na aga their separate ways o nwere family ya bụ ọ bụrụ na ebe ị nara bride price yes because of na ha believe na na nwafa ama anụtazi dị ọzọ ebe ị na bride price ha nwere ike ishino ha nwere ike inyewe inyewe gị frame si excuse na ihe mere n'ụlọ mgbe nwa ha nụgharụ di ha enwee nye gị famili ọzọ na-eme etu anyị mana ha dị desperate and ha mana nwa ha afọ up and ha mana nwa ha cannot get better person out there so famili ọbụla dị jetere inyechiga mmadụ marriage is not by force inyechiga bride price gị then ịma na famili ya nwa dị desperate and ha mana nwa ha abụgoro m ọmahịa wee banye n'aka gị so ha gara achọzi ma ma ọ dị njọ ma ọ dị ihe ihere gị gị buru ya bụ um, ọkọta ọkụ ha biere gị ha nwere ike ịjụ mana e nwere numerous families ga-abụ mgbe ọbụla gị na anụ nwa ha gị na nwa ha nwee problem ọ bụrụ na o kwere unu ndozi they will call you after ka ha traichara ka ka edozi ọrụ na ofu na ome they will call you and ask you to come and take your preference so therefore na nwa ha wee dị free because na ha ma na nwa ha were asset so ọ bụrụ na ọ bụzie na family a emere etu a In so many ways eji that one once spiritually you reject the person that this marriage between so so person is no longer holding in the spiritual the the the the bonding has been seriously severe and irreparable so once it's severe spiritually no that is why agent accord ọ bụghị na di na nwunye separate between two years. No communication for two years. Court will just divorce that marriage expressly. Because they believe in that. Upon a problem, Hangwell, they can reconcile themselves after two years. He hoped that, that, that communication and that marriage has broken down irreparably. It's separate here. And what another method, you can use welfare. After that, Wherefore, after looking at the thing, for na the marriage has been broken down irreparable, they separate. Then e nwekwara ike ijekwa na ọdịnala e nwere ọda ways ha nwere ike iji wee ji okwu ọnụ wee cancel the marriage without returning physical money. Yes. One, anyị court court pronouncement wee kwuo na so so marriage between so so person has been divorced. that the marriage has no longer exist esi lụọ ya with power of government it stands ma ọkwa na ụmụnna jiri aka ha chekwu ndị ọ bụ ha na ha si ya na going forward na ha dị anụsi ma ego emere n'isi nwa na ha dị ya ihe niile ahụ na ha dị anụsi nkwa ike ịbụ na ha ya ejiri gbata mmanya ngwọ ma ọ yes chọọ akwụkwọ ube fọchie ya ọnụ ha bụrụ ha na-abịa na bụ ụlọ ha sịghị mr oke ee na asụsụ nwa gị na ha na ha adọzi interested na ha adị anụzi ube ya bere oke adọbara nkwụ ha na has ended thank you okay, thank you very much sir sir biko is ịkụchiri nwanyị allowed in Igbo spirituality yes ya n'Igbo, a na ekwuchi nwanyị mmadụ nwere ike ikpuchi nwanyị yes ọ bụrụ ihe a na-eme na nzụrụ m dịka nsi wee kwụwa bụ na my mm. previous lectures ọdịnala Igbo does not support promiscuity ihe ọbụla a na-eme a na-eme ya n'ụzọ kwụ ọtọ so ọ bụrụ na a chọrọ ikwuchi nwaanyị a ga-ekwuchi ya n'usoro kwụ ọtọ ikwu na ibe ga-ama na from today going forward na Mr. A and Mr. B as in na Chijioke na Ngozika na today na ha nọzika di na nwunye o nwere ka esi eme ya bụ mmemme nwaanyị ya nwunye nke nwoke ọkụkọ ndị ikwu relative from the woman side will be there the man side will be there ya mmemme ikwuchi na bido tata na ya anabata gị ụta nwa bụ nwoke ka ị nụbazie dịka nwunye eme ya na mmemme a na-eme ya n'ihu mmadụ ọbụrụ ihe ọbụrụ nke mmadụ na-anọkọta jekwu nwaanyị n'azụ na-agba ya asa mba nke a na-eme ya n'ihu onye ịmara asị na-ada ịbụa nwere atụrụ ọsọ ngọrọngọ bụrụ onye ịtọ sọ a ga-eme ya n'otu eme ha etu a ọ dịgo legitimately na ọdịnala Igbo so ọdịnala Igbo ala awụrụ ikuchi nwanyị daalụ Okay, darụrụ nne anyị na-ekele ịkpọ gị ọbụlagodi ee eh, taịm wepụtara nye anyị ka anyị ike mata ihe anyị kwesịrị ịma biko onwe ihe kwesịrị ịgbazi nwa ụwa niile ọ ndị Igbo nyere mba niile dị iche iche daalụnụ ụmụ Igbo ekele m ajọ ka were ọpọchuniti a nke mbụgolo wee maa ọkwa lọtakwarụ ndị friends of the temple na ndị ihe anyị na-eme amasị na ndị kụrụ mba mba atụ otu ịgbanijela arụsị na-eweta ihe ọma na anyị nwekwa festival for children of the first uh, the temple for the friends of the temple comes December 1 all nnukwu festival for otu ịgbanijele and for the friends of the temple members and also always love feast all that December 1 love feast anyị na temple pụrụ my birthday echefu na ọ katara aka mana achọ ka m bido kịta wee mawa ọkwụ ya maka lofis and festival disemba 1 onye nụ ya karịa ibi ya ndị enyi anyị dị iche iche ndị na-achụ aja dị iche iche n'oge a maka special blessings na-efulo n'oge a amalụgo ife ha kwesịrị ime den nke ọzọzi bụ ọ bụrụ na ị na-anụ n'olu m site n'eziokwu tv ma ọ na ị na-anụ olu m na soshal midia handụl o nwere ihe nchọ ka nkọwala gị o nwere ihe a na-akpọ sat-view decoder that sat-view decoder is free to air channel meaning that sat-view decoder ebe a ka ị ga-enweta eziokwu TV na ebe a ka ị ga-enweta eziokwu TV and the sat-view decoder you are not paying time nwere ego gain na-akwụ all free from year to year and sat-view decoder nwere many good channels edutainment eh? or I call it entertainment or edutainment ị ga-enweta education ịchọrọ na ya anyị nwere WWE ọ dị na ya enwere Nollywood movies assorted all ọbọkwu enwere Indian films enwere Chinese film enwere American films enwere cartoons enwere news enwere IIT enwere channel enwere Al Jazeera enwere so many of them why wasting your money can't you go and get uh, Sadview decoder free to air inwe ana this uh, DSTV plan decoder ya are free to watch and they can now watch eziokwu tv now watch all our uh, these and lectures free of charge without data ọ bụrụ na ị chọrọ ịgo decode ya ihe anyị na-eli ya bụ 23,000 naira yes then ọ bụzie na ịnọzi ebe ọzọ a ga-emerụ ya webil mana ya adị ego webil gị a sị nke ọma ka meela ụnụ ka ị na-anụ olu m na-agbasa ozi ọma na-emetụ aka na shia bọtịn nwekwa ihe ọ ya enweghị imetụ aka na shia bọtịn ka ndị mmadụ sokwa wee nụrụ ihe na-anụ agụọma ọfọ n'isi ndị nwoke na ndị nwaanyị sonye anyị n'oge awa a sị na ọmaka ga-emere ụnụ a sị na ndị niile ihe anyị na-eme na-amasị ihe ọma ga-emere ụnụ na ndị frest of the temple ya na n'isi ndị children of the temple ya na ndị sonyere anyị na aja anyị na-achụ kwa ọnwa kwa ọnwa nke ọnwa a sị na akakaka ya mụrụ na chijiji ya ma ụnụ onye echeche ihe ọjọọ ya eme ụnụ ya gbuo onwe onye gwụọ ngwa ọrụ ụlọ ọgwụ ya nwụrụ onye si ka ome ụnụ na ọkarịrị ụnụ mmụọ onye na-eri oke n'ụbọchị tata ụbọchị eke mebe onye anwa na ọkarịrị ya a sị na ọgụ ụnụ agha egbu ụnụ kama ọ ga-egbu na ogbu onye unu mere onye chere ụnụ njọ njọ bụ onye ahụ iru onye si na ụlọ ama dị mma na onye ahụ ama nata mmata iru ụwa agwụ n'aha Chukwu okike nke pụrụ ime ihe niile onye ike niile si n'aka ya bịa daalụnụ ọ bụrụ na ị nwee ajụjụ na nkụzi a echefukwara isendịkwara ya meseji na WhatsApp 08138243871 I repeat 08138243871 daalụnụ ndị enyi m ndị YouTube ndị enyi m metara onwe m ọ bụrụ na ị chọziri isendịrị meseji only WhatsApp meseji oli tụmụnwawa Ogbuefi Eze-Ana sendịalụ m meseji na WhatsApp 0805 78 37 672 I repeat 0805 78 37 672 ya gazie